ndị ikwu ndị ibe ụmụnne na ụmụnna nakwa ndị enyi m niile kedu ka unu mere taa eji m aka na niile rahụrụ ụra n'elu akwa ndị na dị iche iche ma kulie n'ụbọchị taa n'ụtụtụ a na ndụ na ahụ isi ike na-enweghị nsogbu ọbụla ya bụrụ otu a ka o siri mee ka otuto na nsọpụ na ọjọọ mmadụ zara chineke anyị bi n'eluigwe onye nọ n'eluigwe ebe o biri were ala wee mere mgbakwasị ụkwụ ya na-elekọkwa ụwa anya n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ọ bụ mbụ maazị bo nwafọ igbo kajara akaja ka unu na olu ya n'ụbọchị ya ngwana ka a nọrọ ya ka esi o nwere otu ihe na-ewute m ọtụtụ ụmụ nwanyị ga-anọ ebe ha kpọrọ n'ọba ụlọ di ha na-alụ di na nwunye ha di ha ewere e ha mere ihe eji amụ ọkpọ o nwere ihe ndị bekee na-akpọ punching bag ndị na-akụ ọkpọ na-eji amụ ọkpọ o nwere otu ụmụ nwaanyị hapụrụ ndị ha kpọrọ di ha akasị ka e were ha wee mere ihe aha a na-eji amụ ọkpọ kwa ụtụtụ kwa ehihie ha agaghị ekwupụta ụka ha ekwuo ka ọ bụrụ njọ nwoke agaghị ekwe nwaanyị ọ kpọrọ nwunye ekwe kwupụta ụka dị ya n'ọnụ ihe niile nwaanyị mere na-atọ ya njọ njọ ọ na-atọ ya aja aja a naghị akụ nwaanyị dịka ihe tinka kụrụ okpokoro tinka bụ ndị a maara na-arụzisi efere arụzisi ihe niile a na-arụ arụ mana ịhụ ka ndị a kpọrọ tinka si arụ akụzisi ihe niile a na n'ọrụ ihe eji ebi n'ime ụlọ hụ ka ha si akụ ya mmụọ ga-agaghị anakwata ka e were ka esi akụ ihe ndị a kwụọ ya mmadụ kwụọ n'ahụ mana ọtụtụ ndị mmadụ na-akụ ibe ha ihe dị otu a tụmadị ụmụ nwaanyị ọ bụghị nwoke ibe ha maka na onye mmụchi ọkpọ ya pụọ n'ụzọ ịbụrụ nwoke siri ike pụọ n'ụzọ ka gị na nwaanyị nwoke ibe gị bie n'aka ama na ịbụ agụ nwoke ama na ịbụ dike ọ bụghị n'ebe nwaanyị nọ amaara na ụmụ nwaanyị ebe ike ha nọ bụ n'ọnụ ya mere mama m ji wee kwuo nne m mụrụ m ọ sị na ị gaghị egbucha nwaanyị n'aka egbuo ya n'ọnụ ya mere ka ebe ị maara na akpọchite gị na ya ụzọ site n'ụtụtụ ruo n'abalị na onwe ofu mkpụrụ ihe ọ ga-emete gị na ị ga-egbu ya ma o nweghị ihe ọ ga-eji wee maa gị ma ọ bụ gịnị unu na-aba nọrọ n'otu ụlọ akpọchi ụzọ kedu ihe ga-eme ya ekwugbo ị gaghị ahapụ ya hapụrụ ya ụlọ pụọ ara anaghị awe mmadụ abụọ otu mgbe mgbe ị na-anọchi ebe ahụ ị pụrụ bata nwaanyị ahụ ole anya ma ọ hụ gị onye ya na ya na-ekwu okwu ọ ga-emechi ọnụ o kwugide ike gwụ ya o mechie ọnụ ọ bụ otu ahụ ka ndị ụmụ nwaanyị dị mana ịtụghapụ nwaanyị ikwuere nwaanyị ọ ga-achọ ka ọ saa gị ka ọ na-asa gị ihe iwe a na enwe gị nwa nwoke mgbe ka ị na-akpọ agha azụ dịka ebule na-achọ ịgụ ọgụ mgbe ahụ ka obi na-agbawa gị ihe nwaanyị a gwara gị n'ọnụ mana ị hapụ ya jewere onwe gị ma ọ mechie ọnụ gị ma ọ si ebe ahụ pụọ okwuchaa ma o onye ọhụrụ na-atụpụrụ ya ọnụ mee gị na o mechie ọnụ mana ihe dị ụtọ tụmụ nwoke ọ naghị ekwe ha odidi tupu nwaanyị na-asapụ ọnụ ofu ọkpọ tụwa na mkpụrụ anya ọ sị ka ọ na-ajụ ọmụ a ihe ọmụ ka ịtụrụ ihe gbuo anyị nke ọzọ n'isi ọzọkwa n'ọnụ nke ọzọ n'ogwogwo imi ya nke ọzọ na agba nke ọzọ na ntị a na-akụ ihe a a na-akụ mmadụ dịka ọ bụghị mmadụ Chineke kere mana onye na-akụ ihe a agaghị ekwe ka a kụọ ya ụdị ihe ọ na-akụ mmadụ onye na-akụ ihe a agaghị ekwe ka onye ọzọ kụọ nwunye ya ọhụ ka mmadụ na-agba gara gara na onye ahụ na-achọ ịkụ nwunye ya ọ pụta gbachitere onye na-agbachitere bụ onye ị na-emela akpuo n'ụlọ iwere emere ihe ndị na-akụ ọkpọ ji eme amụ ọkpọ nke a na-akpọ pọnchin bag n'olu bekee kedu ụdị iwu ị ga-enwe ịkwụsị ndị ọzọ si na ha kpasịkwana onye gị na ya bụ onye bụ oriakụ onye gị na ya na-alụ na nwunye kedu ikikere ma ọ bụ ihu ị ga-eji kwụsị ndị ọzọ akpasịkwara ya agwa dịka isi eme ya n'ime ụlọ ma ụnụ lakpuru ya mere o ji dị mkpa ka nwaanyị ọbụla nọ na adịkọ kpachapụ anya ya ọlụmalụ di ọbụla nwaanyị na-anọ n'ime na-abụ nke a na-eji obiọma na-ebi mgbe ọbụla ọgụ na mgba nwaanyị a mee gị na-esite ebe a pụọ onwe mgbe ike nwaanyị na ike nwoke ha eji ekwu ihe a bụ ọtụ ndị ụmụ nwaanyị ndị akpịrị ogologo ha bịa lechaa anya gbakọsịchaa ihe nwoke ahụ nwere onye ahụ bụ di ha akụ na ụba o nwere ka ha ga-esi na-erite ka ha si erite ka ha si enwetagasị ya ọ bụrụ na ha pụọ na agaghakwa enweta ihe ndị a ọtụ n'ime ha egwunye were isi ya tinye na mmiri were isi ya tinye n'ọkụ ihe a ga na-agwa gị na ọ bụ ọlụlụ di na nwunye ọ bụ na ọnwụ ga-ekewa o onwe ihe ọzọ ga-eme ha tupu ha egbuokwa ha gbuo ha egbuo ha o ruo na ha na-achị nwa nwụ ekurikwe ngwa na lawa ebe nna gị na nne gị mba anọkwa ebe a ụdị ọlụlụ di na nwunye ahụ abụghị ịhụnanya ọtụtụ mgbe ile nwaanyị a na-achọghị ịla ebe amụrụ ya ileruo anya efu na o nwere ihe ọ na-erite n'aka nwoke ahụ na-akụ ya ihe a na-akụ okpokoro o nwere ihe ọ na-erite ọ na-erite ego rute akụ na ọ bụrụ na ole anya na onye ahụ bụ aka ji akụ nwere ezigbo ego ga-abụ na onye ahụ hapụ ụwa echi na ọ ga-enweta ọtụtụ ihe n'aka onye ahụ osi ọnwụ n'ọnọ lụlụ di na nwunye ahụ ihe ọ bụla ọ pụtara ya pụta o were isi eburu ya ma chefuo na ọ bụ isi kara aka na-ebu ogidi nke na-akaghị aka nwa anwa bụrụ ogidi anyị niile mara ihe ga-eme n'elu olu ga-agbakwunye elu ya mere hapụgone ụmụ nwaanyị biko hapụkene ihe unu ga-erite n'uru ego ma ọ bụ akụ n'aka nwoke unu ewee nọrọ ka e were unu na-akụ ihe a na-akụsa mba ọ bụghị ụmụ nwaanyị niile nwere otu ike onwe ndị nke ike ha dịwa ka nkume ike nwoke akụcha ha elu kụcha ha ala ha chịkwa dịka ama e, e, e, m ka m ga-esi kọwaa ya eme elu mee ha elu mee ha ala ha pụtakwa dịchikwa ka ha si adịchi mana nwee ndị ọtụtụ ụmụ nwaanyị na ukwu otu aha ị gaghị gaghị emeru ihe a ga-eme ụmụ nwaanyị ụfọdụ esi ebe a lawara bụla akwụkwọ lawa mmụọ ọ wee bụrụ nsogbu ama m na ọtụtụ ụmụ nwaanyị site n'ịhụnanya ha enwere ebe di ha nọ ha gaghị achọ ịhapụ di ha tụmadị ndị nke nọ n'ụka ụka ha kwadoro nwoke e, e, e, mgbasa ntisa ọdịdị na nwunye ọtụtụ ndị ọzụzụ atụrụ ga-asị nọrọ ebe ọ na-elu ole nagide egbuo onye ahụ nwekwe mgbe nwoke a chọrọ ga alụrụ nwaanyị ọzọ ụkọchukwu ahụ maọbụ onye ọzụzụ atụrụ ahụ ga-akwadokwe jee lụta mana onye nke ọzọ ọ kafuole ya wee bụrụ o ji wee dị mkpa ka nwoke na nwaanyị ọbụla ha na-alụ ha elekwa onwe ha anya ọhịa nji wee kwado na nwoke na nwaanyị ga-amara onwe ha ha ga-akpatu ka ị mara ụdị iwu ọkụ onye a nwere mara ụdị ọnụ onye a na-agba karakara karakara ma ọhịa ị ga-edili ọ bụrụ na ọ bụ ihe ị ga-edili hapụ ya chọrọ ụzọ gị ọ bụghị ihe ọ ga-abụ echi a na-agbatara unu ọgụ biko onye ọbụla nwụrụ ji isi ya anwụ nwa onye na-eji isi onye ọzọ anwụ nke nwaanyị ebe ha ya na di ya na-alụ ọgụ di ya kụgbuo ya di ya agaghị asị tinye n'ala ka e soro nwunye ya gawa ọ gbakarịa mkpe ya ọ gbaa ya otu afọ nke ọzọ mee gị na oje chọrọ nwaanyị ọzọ otu aka nwaanyị magburu di ya n'ihi iwe ọ gaghị anọ ụlọ adị ọ gbakarịa mkpe di ya ọ bụrụ otu afọ o mee gịnị ndị dibịa ọ kalụọ onwe ya anya na ọka zuru oke ọ dụrụ jewe ya wee ji dị mkpa ka ụmụada ebe ụmụ nwaanyị ebe ihe mmegbu a na ihe e, e, e, mmerụ ahụ a ka dịwanye ụba ka ha kpachapụ anya maka na onweghị mgbe aka nwoke na aka nwaanyị ha biko nọ ụmụ nwaanyị kpachapụ n'anya hapụ na akụ hapụ na ụba nwoke nwere lawa zọrọ isi gị ọbụna nwoke ahụ bụ onye na-eti gị ihe ọbụna bụ nwoke ahụ bụ onye na-anaghị ekwe ka ị ṅụrụ mmiri tọgbu iko mgbe bụla ọgụ ọgụ ọ na-eme gị ka ị na-agabiga ọtụtụ ihe mgbu anyị mana nwanne anyị nwaanyị anwụrụ ka Chineke na mkpụrụ obi ya na nchekwa ama m ihe mere na nwee onye m na-anọtara mana sọ Chineke ma ihe mere n'etiti ha ha sị na di ya na-akụ ya ihe ha si akụ na akụ mana Chineke bi n'eluigwe nwere ikpe mana na m ekwu ndị dị ndụ maka ndị dị ndụ ga-eji anya ahụ ihe na-eme na ihe mere mmadụ o ji wee bulu akwụkwọ o wee were ya mụrụ akọ ihe a na-eme anyị tupu anyị amụrụ akọ ihe mere ndị ọzọ bikonu onye ọlụlụ di na nwunye nwaanyị ọbụla nọ n'ọlụlụ di na nwunye anaghị enye ya ihe kwesịrị otu nwoke si kwesị ị na e, e, e, akpasi nwunye ya agwa naghị enweta ya emee gịnị ya chọrọ ụzọ ya mgbe ọ ka dị ndụ tupu oge n'ahụ ya ọ bụrụ ọnwụ ngwanụ asụ onye akara ọmara ọmara akọrọ ofe ka ofe onye si n'ọhịa ọ bụ onye ndụmọdụ were ndụmọdụ bụ onye ọ na-abara uru ngwanụ ọ ga-adịrị anyị mma na ekedịrị anyị mma na ụlọ edịrị anyị mma na afọ ihe ọ bụrụ onye na-achọ dị ya mma ya enwetazuo Chineke nyezuo ihe niile anyị chọrọ bụ ihe ọma na aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen daalụno